ndị kolosi isi nke abụọ n'ihi na ana m achọ ka unu mata otu m na-agbasi mgba ike nke ukwuu n'ihi unu na ndị bi na Liodisia na Kahara bụ ndị aka ahụghị iru m na anụ arụ ka e wee kasie obi ha ebe ejikọkwara ha n'ịhụnanya ka ha wee rukwa akụ niile nke nkwezu ahụ nke nghọta na-ekwezu ka ha wee mazu ihe omimi nke Chineke bụ kraịst onye akụ niile nke amamihe na ihe ọmụma dị n'ime ya bụ ihe zoro ezo n'ime ya nke a ka m na-ekwu ka onye ọbụla wee ghara iwere ire ụtọ rafue unu n'ihi na ọ bụ ezie na anọghị m n'etiti unu na-anụ arụ m ma anọ m n'etiti unu na mmụọ m na-aṅụrị na-elekwa usoro unu na otu okwukwe unu kwere na kraịst dị ike ya mere dịka uru nara kraịst anyị bụ jisọs onye nwe anyị na-ejegharịnụ n'ime ya bụrụkwa ndị gbagideworo mkpọrọgwụ n'ime ya ndị a na-ewulikwa elu dịka ụlọ n'ime ya ndị a na-ewerekwa okwukwe unu mee ka unu guzosie ike dịka eziri unu na-ekelebiga oke lezienụ anya ka onye ọ bụla ghara iwere ịhụ amamihe n'anya na aghụghọ efu nke ya bụrụ onye na-ezu unu n'ori ịhụ amamihe n'anya nke dịka ihe ozizi mmadụ nyere idebe dịka ozizi mbụ nke ụwa ma ọ dịghị ka kraịst si dị n'ihi n'ime ya ka ozuzu niile nke ihe chineke bụ na-ebigide na-ewere arụ mmadụ n'ime ya ka emezuokwara unu emezu onye bụ isi nke ịbụ onye isi na ịchị isi niile ọbụla ọ bụkwa n'ime ya ka e jiri obibi ugwu a na ya aka mee bi unu ugwu n'iyi pụchasị arụ niile nke bụ anụ arụ na obibi ugwu nke kraịst ebe elikọrọ unu na ya n'ime baptizim unu ọ bụkwa n'ime ya ka e sitere n'aka okwukwe unu mee ka unu so ya bilikọ bụ okwukwe unu kwere n'ịlụsi ọrụ ike nke chineke onye mere ka o si na ndị nwụrụ anwụ bilie unu onwe unu kwa mgbe unu nọ n'ọnwụ site na ndahie niile unu na ebighị ugwu nke anụ arụ unu ọbụna unu ka o mere ka unu so ya dịkọ ndụ mgbe o were sịrị amara gbaghara anyị ndahie anyị niile mgbe o hichapụsịkwara ihe anyị ji aka anyị dee n'akwụkwọ ike onwe anyị agbụ nke megidere anyị bụ ihe edere n'iwu nke e nyere anyị nke na-eguzogide anyị o wepụwokwa ya n'etiti anyị na ya na-akpọgide ya n'obe ya mgbe o yipụchasịrị n'arụ ịbụ ndị isi niile na ịchị isi niile ihe agha ha nye onwe ya o were nkwuwa okwu gosi ha n'iru ọra na-edugharị ha n'ọṅụ agha n'elu obe ya ya mere unu ekwela ka onye ọbụla kpee unu n'oriri ma ọ bụ na ọṅụṅụ ma ọ bụ n'okwu ụbọchị ememe ma ọ bụ nke ọnwa ọhụụ ma ọ bụ nke ụbọchị izu ike nke bụ onyinyo nke ihe gaje ịbịa ma arụ bụ nke kraịst unu ekwela ka onye ọbụla mee ihe ọ na-achọ na ịpụnara unu ihe unu na-agbata n'ọsọ site n'obi dị umeala na ikpere ndị mmụọ ozi na-eguzo n'ihe ọ hụworo onye uche nke anụ arụ ya na-afụli elu n'efu ọ dịghị ejidesikwa isi anyị ike onye arụ niile ebe esitere sitere na nkwonkwo ya na akwara ya niile yezuo ya ihe jikọkwa ya n'otu o sitere na ya na-abụ ụba nke Chineke ọ bụrụ na unu na Kraịst nwụkọrọ anwụ pụọ n'ihe ozizi mbụ nke ụwa gịnị mere dịka a ga-asị na unu na-adị ndụ n'ụwa unu na-edo onwe unu n'okpuru iwu dị iche iche enyere nyere ejidela edetụkwala ire emetụkwala aka bụ ihe a ga-emebi ha niile emebi n'iji ha mee ihe dịka ihe e nyere n'iwu na ozizi mmadụ si dị ọ bụ ezie na ihe dị otu a nwere nke a na-akpọ amamihe n'ikpe ekpere dịka mmadụ chọrọ n'inwekwa obi dị umeala n'imekwa ka arụ hụ ahụhụ ma ha abụghị ihe dị oke ọnụ ahịa ma ọlị megide ime ihe ọjọọ nke ga-eju anụ arụ afọ